Matiu isi nke iri na isii ndị farisii na ndị Sadusi wee bịakwute ya jụọ ya ka o gosi ha ihe ịrịba ama site n'eluigwe na-anwa ya ma ọ zara sị ha mgbe o ruru anya sị, unu na-asị iru eluigwe ga-adị mma n'ihi na eluigwe na-acha uhie uhie n'ụtụtụ unu na-asịkwa iru eluigwe ga-ajọ njọ taa n'ihi na eluigwe na-acha uhie uhie gbarụkwa unu maara ịtụle iru eluigwe ma unu apụghị ịtụle ihe ịrịba ama nke oge ndị a ajọ ọgbọ nke na-akwakwa iko na-achọ ihe ịrịba ama ma agaghị enye ya ihe ịrịba ama ma ọ bụghị ihe ịrịba ama nke Jona o wee rapụ ha pụọ ndị na-eso ụzọ ya wee bịa n'ofe ọzọ chezokwa iji ogbe achịcha jizọs wee sị ha na-elenụ anya na-ezekwa ihe ndị farisii na ndị sadusi bụ ihe na-eko achịcha ha wee na-ekwurịta n'etiti onwe ha sị anyị ejighị ogbe achịcha ma ebe jizọs maara ya ọ sị ndị okwukwe nta gịnị mere unu na-ekwurịta n'etiti onwe unu n'ihi na unu enweghị ogbe achịcha unu aka atụgharịghị uche unu echetaghịkwa ogbe achịcha ise nke nnu ndị ikom iri na nnụ abụọ na ọgụ iri ahụ na nkata ole unu nara unu echetaghịkwa ogbe achịcha asaa nke nnu ndị ikom iri ahụ na abụ ole unu nara unu si aṅa ghara ịtụgharị uche na agwaghị m unu okwu banyere ogbe achịcha ma n'ezienụ ihe ndị farisii na ndị sadusi bụ ihe na-eko achịcha mgbe ahụ ka ha ghọtara na ha na ihe na-eke ogbe achịcha kama ka ha na-eze ozizi ndị farisii na ndị sadusii ma mgbe jizọs bịara n'akụkụ sizaria filipai ọ ndị na-eso ụzọ ya sị onye ka mmadụ na-asị na nwa nke mmadụ bụ ha wee sị ụfọdụ si jọn baptist ma ndị ọzọ si elija ma ibe ha si jeremaya ma ọ bụ otu n'ime ndị amụma ọ sị ha ma ọ bụ onye ka unu onwe unu si na mụ bụ Simon Peter wee zaa sị gị onwe gị bụ Kraịst ahụ ọkpara Chineke dị ndụ Jizọs wee zaa sị ya ngọzi na-adịrị gị Simon Bajona n'ihi na anụ arụ na ọbara ya nye gị kama ọ bụ nna m nke bi n'eluigwe ma mụ onwe m sịkwa gị na gị onwe gị bụ Pita ọ bụkwa n'elu oke nkume a ka m ga-ewu nzukọ m dịka ụlọ ọnụ ụzọ niile Hedis agaghị akakwa ya n'ike m ga-enye gị mkpịsị ugodi nke alaeze eluigwe ihe ọbụla ị ga-ekekwa agbụ n'elu ụwa a ga-eke ya n'eluigwe ihe ọ bụla ị ga-atọpụkwa agbụ n'elu ụwa a ga-atọpụ ya n'eluigwe mgbe ahụ ọ dọrọ ndị na-eso ụzọ ya aka na ntị ka ha ghara ịgwa onye ọbụla na ya onwe ya bụ kraịst ahụ site na mgbe ahụ jizọs kraịst malitere igosi ndị na-eso ụzọ ya na ọ ghaghị ije jerusalem na ịhụ ọtụtụ ahụhụ n'aka ndị okenye na ndị isi nchụaja na ndị ode akwụkwọ na aghaghị igbu ya mekwa ka o si n'ọnwụ bilie n'ụbọchị nke atọ Pita wee kuru ya nye n'arụ malite ịbara ya mba sị Chineke mere gị ebere onye nwanyị ihe a agaghị adịrị gị ma ọlị ma o chigharịrị si Pita ka a na-azụ m Setan ị ihe na-eme ka m maa n'ọnya n'ihi na edeghị atụkwasị uche gị n'ihe Chineke kama ọ bụ n'ihe mmadụ mgbe ahụ Jizọs sịrị ndị na-eso ụzọ ya ọ bụrụ na onye ọbụla achọọ ka o so m n'azụ ya jụọ onwe ya bulikwa obe ya na-esokwa m n'ihi na onye ọbụla nke na-achọ ịzọpụta ndụ ya ọ ga-etufu ya ma onye ọbụla nke ga-edufu ndụ ya n'ihi m ọ ga-ahụ ya n'ihi na uru gịnị ka ọ ga-abara mmadụ ma ọ bụrụ na ọ ga-erita ụwa dum n'uru uru e ewee napụ ya ndụ ya ma ọ bụ ihe mgbanwe gịnị ka mmadụ ga-eji gbanwee ndụ ya n'ihi na nwa nke mmadụ gaji ịbịa n'ebube nke nna ya ya na ndị mmụọ ozi ya mgbe ahụ ka ọ ga enyeghachukwu onye ọbụla dịka omume ya si dị n'ezie a asị m unu ụfọdụ dị n'etiti ndị guzoro n'ebe a ndị na-agaghị edetu ọnwụ ire ma ọlị ruo mgbe ha ga-ahụ nwa nke mmadụ ka ọ na-abịa n'alaeze ya